n'ihe banyere ọkwa mmetọ BMWP Organic ọnụnọ nke Mayflies maọbụ Stoneflies dịka ọmụmaatụ na-egosi ụzọ mmiri kachasị ọcha ma na-enye ya akara nnagide nke iri.